bulie ya elu tie jide nke o na-aga n'iru biko ka anyị gbakọ kịta wee kelee Lexus ọdịnala bụ ụzọ ndụ ị na o nwere olu na-eti mkpu na-asị ụmụ Igbo chigharịa ụmụ Igbo chigharịa kwa mbọsị kwa mbọsị ọ na-eti n'ụtụtụ n'abalị ọ nọ na eti mkpu na asi umu igbo chigharia umu igbo na eti nututu nabali o no na nkuzi Eze Ana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

so ọ bụrụ na ị na-anụ maka ọgbanje andị chọrọ ịma ihe gbasara ndị ọgbanje gee ntị ma gee ntị nke ọma den nke ọzọ chi chọrọ ịkụwalụ gị bụ na ịmara ihe ndị ọ ga-enyere gị aka mana bifo anyị gaba n'iru anyị ga-ama ọkwa dị mkpa ọkwa dị mkpa bụ echefuna na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa nọvemba o bidoro taa yes ị nwekwasịrị ike isonye na ya ndị na-esonye bụ amadigo ka esi eme ya onwegoro dịka nsi gwa gị o nwere ndị na-esonyere anyị ọ na ọnwa nọvemba ka o mere exactly two years anyị bidoro echi ịchụ àjà anyị n'igwe o nwere ndị na-esonyere anyị na àjà asisi that two years ruo now and I can tell you enwere lots of testimonies mana maka ndị ma m anaghị m eshow testimony anaghị m okwu ihu ọrụ na soshal midia maka onwere uru ọ bara ọ bụrụ ihe anyị ji maka ya wee bịa yes mana aja ịchụ aja a na-achụ n'igwe bụ aja iri n'igwe aja esigoro na ya bụ onye ọtụtụ ndị mmadụ elu aka nte eyu na ike dị na aja a na-achụ n'igwe maka na igwe bụ ike yes ọ yesterday ka anyị mechiri nke ọnwa ọktoba then wee bidokwa nke ọnwa nọvemba anyị ebido taa yes ị ga nwere ike isonye na ya maka gị bụ onye ọfụ ihe ị ga-eme ka i wee sonye na aja abụọ ị forward your three prayer requests email donation token to the account number then chat chatzie them na whatsapp ka m other details I need for you in order to book you so ihe ị ga-eme bụ esi chatị na whatsapp send ya message na whatsapp ịchọkwa na ịkpa akpọ ị nwere ike kpọọ akpọ mana ọ bụrụ na ịkpa ọ bụrụ na m dị busy my PA will pick nọmba ị ga-eji nweta na whatsapp bụ 0813 43. 871 i repeat 0813 8243 taa bụ ihe ị kwesịrị ịma denụ ka anyị gabazie n'iru na nkụzi ọzọ anyị ji bịa ọ bụrụ na ị na-anụ olu m site n'eziokwu tv and ị chọrọ ịnụ nkụzi ọzọ ma ọ bụ isendịrị ya mmadụ jee na my personal youtube channel Ogbuefi Eze-Ana Ugochi tubelu Oraifite ị ga-awọchị nkụzi a wọchịkwazie nkụzi ndị ọzọ anyị nwere over 1000 lectures maka nkụzi anyị na-akụzi n'ọdịnala Igbo over the years ka bụ ofu ọ bụrụkwa ndị na-esonye n'eziokwu TV ịwọchiri nkụzi a den chọkwazie maọbụ na ị na-esonye n'eziokwu TV na-echọrọ ị na-esonye na-awọchị muvis anyị na-eme onwe muvi ifuru n'eziokwu TV ọ bụrụ English muvi ịchọọ ịwọchị ya ọzọ jee na Ugochi Tubelu Movie Productions ọ bụrụ Igbo movie jee na eziokwu TV Nollywood movies nke ọzọkwazi ọ bụrụkwa nna ịchọlụ igo dikoda ihe eji na-enweta eziokwu TV chaatịkwazie m na WhatsApp anyị na-eshi anyị na-eshi bie nationwide den ka anyị gaba n'iru na nkụzi anyị ji wee bịa so echefuna na ị ka nwere ike isonye na aja nke ọnwa ka anyị gaba n'iru gịnị bụ isiokwu anyị bụ ndị ọgbanje na ihe kwesịrị ịma gbasara ndị ọgbanje dịanụ ya ka chọrọ ịkụwara gị gịnị bụ ndị ọgbanje ndị ọgbanje mmadụ bụ ndị otu ya spiritual associates nke bụ eziokwu bụ na onye ọbụla nọ n'ụwa nwere ndị otu ya nwee spiritual forces enu yes nwee ndị uwe ya na ndị ihe jikọ nyara ha ten ndị ọgbanje gị bụ ndị gị na ha nwekọrọ ihe in common ọnya batara etu a a na-enwe ndị ọgbanje a na-enwe ndị wụ ndị ọgbanje mmiri gị nwee ndị ọgbanje enu ala ọnya batara na ọ bụrụ na mụnwa bụ efi na-arụrụ ọrụ mmiri bụsịa anyị na-arụrụ ọrụ mmiri bụsịa ka anyị na-esetụrụ ndị ọgbanje mmiri gị mbọsị ahụ ka anyị na-esetụrụkwa ndị ọgba ndị elu ala yes a ga-esetụrụcha ndị otu dị iche iche ihe eji eme ya bụ ka ndị ọbụla wee nwee aṅụrị maka na ọ bụ na amara oke ya na-ebute nsogbu ma ọ wụọ nwee ndị ọbụla spiritual forces ndị emere ignore ọnya oh, na-enye nsogbu then and ndị ọgbanje so na ofu n'ime gurupu ndị a ekwesịrị ka echukwu ọfụma yes so mana n'ime ndị ọgbanje a ekwesịrị ka echukwu ọfụma ndị ọgbanje so na ya mana ka m kọwalụ gị ihe ndị wụ ndị ọgbanje agụwalụ ndị wụ ndị ọgbanje a ndị ọgbanje a na ihe ya ama gbasara ha ndị ọgbanje abụrụ ndị mmụọ ọjọọ ndị ọgbanje abụrụ ndị mmụọ ọjọọ so mana ọdụ tọrọ ụfọdụ ndị mmadụ aghọtara ndị bụ ndị ọgbanje oge ọbụla ha eweru na ndị ọgbanje bụ ndị mmụọ ọjọọ ma sị na onye awa ọgbanje ekwughara na onye awa ọgbanje obi ndị mmadụ agbaje na na onye dị nke bụ eziokwu ngwa gị ọ bụrụ na o nwere onye ịma maọbụ ikwu gị maọbụ ibe gị onye bụ nnukwu onye ọgbanje maka na ndị mmadụ nwere direct link uche ndị ọgbanje nwee ndị nwere link ndị nwere direct link uche ndị ọgbanje bụ ndị wụ directly asị na onye agba ọgbanje mana e nwere ndị nwere indirect link enwere e ike ọ bụrụ na ọgbanje mụtara fa ma mana ndị bụ kọọ onye ọgbanje ị ga-enota na etu ha si ebi ndụ mana nke bụ eziokwu gwụla ndị mmadụ na-eweta ndị ọgba nje na-efe okwu na ọ na-akpọ ha ndị mindset of ndị ụka na ndị dị possess <laughs> eh, ụfọdụ na-ewe ya nọ ndị dị possess with demons maka na ụfọdụ na-eche na ndị ọgba nje ewe ajọ mmụọ mana gee ntị ka nkọwalụ gị nke bụ eziokwu bụ na ndị abụ ndị ọgba nje ndị abụ ndị ọgba nje gị ọ bụrụ na ị bụ onye ọgba nje onye gị na ya bi out of the person's ignorant na-akpọ gị wee na-eje na crusade na-akpọ gị wee na-eje na prayer ministry na ụdị na ọchọdụ ka gị e deliverance onye a na-egbu onwe ya oge nke bụ eziokwu bụ na ọ bụrụ ndị ọgbanje gị because na ndị ọgbanje gị awụ ya spiritual forces ha awụ spirits yes nke bụ eziokwu bụ na spirit adị anwụ anwụ ọ bụrụ na ị laiki ya mmadụ kpọrọ ujewe mountain of fire kpọrọ ujewe ebe nwa kpọrọ ujewe ebe nwa ebe a na-asị na na-eme ha achọ ka eme deliverance nke bụ eziokwu na ihe niile ha na-eme amount to nothing onwere ihe a ga-eme achi I can o nwego ọtụtụ ndị mmadụ jere ebe dị iche iche in na na ha chọrọ na nwanne ha wee ọgbanje na ha chọrọ ka ha deliva ya <laughs> na-amụ ha amụ yes ihe nji amụ ha amụ bụ na ha aghọtara ha things work ọ bụrụ na ha ghọtara ha ga-ama na ndị na-akpọ ndị ọgbanjie they are not to destroy ihe ọ pụtara bụ ndị awụ spiritual affiliates ndị kwesịrị na ọ bụrụ na ọ bụrụ na o mee udo nye na ha nọrọ in peace ndị ahụ spiritual forces ga-enyere ya aka ka o wee dee ude na ndụ a so mana mgbe ọbụla ije na-achọ na-apụta ndị ọgbanje asị demons na ịchọrọ ịchụpụ ndị ọgbanje my brother my sister ị na-eme a very big mistake ilo na-asị anwụ ị na-achọ ka ime introduce between onye ị na-akọnsida asị onye ọgbanje na ndị otu ya bụ ndị ọgbanje ilo na-asị anwụ ị na-achọ ka itinye ya ma dịa you will lose yes maka na ọ bụrụ na ọ bụrụ na ikewa anya bụ onye ahụ ị na-agba onye ọma nje ya na ndị otu ya onye emezikwa ụwa ya mgbe ihe ị na-achọ ka ime onye anyị na-achọ ka ime ya nka nka mmadụ maka na onye hapụ ihe o ji ama mma mma ya alụọ ndị ọgba nje abụrụ ndị obi ọjọọ mana ihe ị kwesịrị ịma abụ na o nwere ebe onye ọbụla si wee bịa ụwa ebe ọbụla ebe onye si wee bịa ụwa o nwere mmụọ ndị n'ọrụ mgbọsi onye a bịara onye kpatara ọ bụrụ ndị ọcha ha na-agwa gị gbasara zodiac signs nke ihe zodiac signs simple means na mgbọsi dị etu a na ndị amụrụ n'oge dị etu a bụ oge anyanwụ dị too strong maọbụ n'oge ọnwa dị too strong ya ihe a na achịkwa gị bụ n'oge anyanwụ dị too strong simple means in layman language bụ n'oge entities of powers ndị na-arụ ọrụ n'anyanwụ n'ọrụ mgbe ha nọ nduchi a na-arụ ọrụ shift enwere harmony in creation so these entities of powers and elements they run shift after shift o nwere ndị nwe ọrụ maka na-ekele ọrụ eke so etu a esi kọwa n'ọdịnala Igbo like tata na etu Igbo si agụ nke fa abụrụ etu ndị ọcha si agụ their zodiac sign n'oge ndị Igbo ji agụ nke fa ka bụ oge tata bụ bụ ụbọchị ndị mmiri ụbọchị ndị wọta elements nọ ọrụ ịghọtara ya na-etu aka ndị Igbo si agụ maka na anyị na-agụ nke anyị na every four four days then abịakwa na etu ndị Igbo si agụ n'ọnwa enwere ka ndị Igbo si agụ ịmara ndị Igbo nwee kalenda nke hiche iche the yes ọnwa ọbụla nwere ọnwa ihe eji ọnwa eme like e nwere ọnwa ahaji ọkụ bọsị eji eme ahaji ọkụ eji efe na-akwanyere ugwu mmụọ na-afụ maka ji yes na-afụ maka ihe ọbụrụ ọsọ ji ihe owuwe ihe ubi na enwere ụbọchị eji eme agwụ ọnwa agwụ ihe niile ahụ ụbọchị ndị igbo eji eselebreti etu a ndị ọcha sikwa enwe mgbe anyị asịghị na December lese na ending of novemba. ending of November to uh, like 22nd of December ndị a mụrụ mgbe etu a ka a na-akpọ Sagittarius uche ebe m fọlụ yes ndị Sagittarius jee agọgụ gọgụrụ eh, ha na-adị more of more of spiritual yes so anyị ya gị etu a ka esi nwekwa ma ribla ma Scorpio ma germany and rest of them ihe niile ihe na-achọ ịkọwala gị gbasara of di onye ga na-anụ maka ndị na-agwa gị maka Georgian kalenda ya na-agwa maka na enwere new moon and half moon all these things so etu a ka a si agụ igbo na-agụkwa n'ọnwa mana anyị na-agụkwa n'ụbọchị so mana ihe na-achịkọwara gị bụ na ndị ọgba nje gị bụ ndị otu gị people that follows you from the spiritual realm that are the people that usher you in in this world of God's matter the way ọ na-agba na ije enwe chọọchị enwe ndị ọshas ndị na-ọsha in akọdị so ndị ọgba nje gị abụrụ ndị bịara imegide gị na ọ bụ ndị maara gị ndị gị na ha nwere something in common from the spiritual realm so ha nwa ịnọ in your life is to complement ihe ị kwesịrị ịbụ they know you in and out they know you from the spiritual realm so they understand you they know your strength and your weakness and they are there to support you when the time of weakness, yeah, weakness comes. So what am I saying? ihe m na-achịkọwara gị bido tata kwụsị ịfụta ndị ọgba nje gị asị ndị mmesa ihe pụtara ya bụ na ndị mmadụ na-eji mindset of ndị ụka were na approach things maka na ndị ụka bịara bịa kọtọ ihe niile dị be anyị tinye ọgba aghara na ndị mmadụ na-eme mmekasị ihe mkpọrọ mmekasị ma ejikwa ya mmekasị na mmadụ ga N'oge ụka ọbịa belivuru na jizọs bụ chukwu ha wee jụzie ha ka m tinye ihe aha ma wee mara ha n'ugo wee sị ha wee debere m ego debe ego wee sị ha onwe a na onye ọnwụ na-aga egosi m ebe jizọs sịrị spirit die die and spirit die ya bịa were 100k and since throw of that challenge nobody have ever shown me anywhere na that bible ebe ọ sị spirit die and spirit die ihe na achị kụwara gị bụ spirit anwụnata anwụ ihe a great person nwere ike ime a mistake nwere ike ime yes we understand na enwere ndị mmụọ ọjọọ nwee mmụọ ọma the positive spirit and negative spirit we know chukwu okikere ihe niile mma na njọ kee ihe niile oke na nweta ka o si ka we know mana ana m achọ ịkọwara gị na the spirit cannot die maka na ha bụ mmụọ Chigbuoke hapụrụ mma na njọ ọ dịrị disaidi ya ka gị nwa chuzuo nke ọbụla mana ọ bụrụ na ị ghọtara how things work na-eme mmekasị ihe mkpọrọ mmekasị ihe mkpọrọ mmekasị ewu mgbe ị bịara na-ekpe ebere na-eme fasting na-ebu ọnụ na-asị yuso ọnụ ndị nje dai dai dai dai dai dai ya ya ya ya ya ya ya ọkụ gbaba ha ọkụ gbaba ha ndị nọ n'oke oke nkume jizọs ụdị mmekasị mmekasị mgbe nọ na nkarizi ndị na-asụ ọkụ gbaba ha n'aha jizọs ka ha kpọnwụọ na mgbọrọgwụ n'aha jizọs ọga asị we are talking now somebody somewhere nọ somewhere na-ekwu okwu na-asị ka ha kpọnwụọ ka mgbọrọgwụ ka ha ọkụ gbaa ha ka ha lepịa ya ya ya ya ya now as we speak ma ọga you are wasting your time spirit cannot die go to me anywhere ihe nna achọ ịgwa gị even na Jizọs awụ ya master did not ask spirit to die then who sent you ebe ọ na ya master what ya master cannot do ya master did not ask any spirit to die because he understand is a master is a rabbi he understand that spirits cannot die and maka ihe onwere nwere ebe ọsụ spirit die the only thing a mistake or a great person can do bụ dịka anyị si eme n'ọdịnala Igbo bụ otu esi ka ị ga-eme ụzọ ihe na-abụ ka a na-emechi ọ bụrụ na esiri ya ahụ ahụọ ya ahụọ ụzọ ihe na-abụ ka ị ga-emewu is either na ịyọrọ ịgwa spirit to go out to disease from so so person ọ na-enye nsogbu when you have done the right thing then you can ask them to leave the person that is one option the second option ị nwere ike imere ha bụ ịchụpụrụ ha aja yes ndị Igbo na-akọwara gị na ụzọ ihe na-ahụ ka a na-emeji esiri esi ahụọ ya ahụọ etu ahụ ihe ụzọ na-ahụ aka ị nwere ike ime n'ebe ụmụ mmụọ thou shalt not kill dịgidoro ruo na ebe ụmụ mmụọ elotara m question njụrụ one of our dean of studies question njụrụ our dean of studies then oge anyị na-ama ihe gbasara theology den o wee jụọ si ya kere ihe kpatara ọ bụrụ na iwe onye katọlik onye ụka rom ị ga-aghọta na onwelu statu anwa eme oduru ebe ị afụ ekenje michael ka o ji Ee, asị na onye nọ n'okpuru ya satan na ọ chọrọ ịsụgbu ya ka ọ nwụọ mgbe juzie my din of studies then why na dat threat st michael mere mgbe nwaanyị na ọ sụrụzie o wee sị na the satan remember the say remember thou shall not kill so even the spirit cannot even kill now iduzie onwe gị who sent you gịnwa na-asị ya nwụọ ee ọkụ mmụọ nsọ gbaba ha na ha nwụọ na ha erepịago pịa pịa pịa pịa pịa ọga ihe ka ị na-eme onwe gị ọga ihe anyị na-ekwu adịghị aba dị aba the spirit not die ọ bụrụ na spirit na-anwụ spirit anwụ ka go since thousands of years ndị mmadụ na-asị ka ha kpọnwụọ ga mgbọrọgwụ ka ha nwụọ ka ha ọla ọkụ ma ọkụ lee ha o nwere ihe na-eme so it's high time you understand how things work say go yourself that stress and that heat na-eme gị maka na I can tell you you are wasting your time ọ bụrụ na ịgụwa ndị waste time ha eso waste during that time so onwero onwero mere ihe ga-eme onwero fastịrị ị ga-eme ma emebụrụ mgbe eriri ma eri ka m na-agwa gị ihe m na-achọ ịkọwara gị bụ na onwero ihe eme ka speed nwa ihe m na-ekwu so stop disturbing yourself ị na-eje na ministry na-eje mountain of fire na-eje ebe nwa na-echọrọ ideliva mmadụ na ọgbanje agwakwara m gị na ihe ụdị ihe na-abụ ka a na-emeji ọnwụ e, na-esiri ezi ahụ ya ahụ nwee sị gị na na ibe jizọs ahụ ka mma alụgha ihe ji ekwu oturu gị baịbụl abụrụ na baịbụl karịrị ọda spiritual books ngụgụ mana ihe ji ekwu oturu gị baịbụl bụ na mma na 80% of my audience agụgo baịbụl in one way or the other so ọ bụrụ na njere ekwu oturu gị ọda spiritual book you no understand so achọrọ m iji ihe ịma wee maatụ o nwere ebe e kwuru na n'akwụkwọ m enwere ike ilota na na baịbụl anyị ji yes nke anyị ji o wee sị na na jizọs fụrụ onye nwa ajọ mmụọ ji o wee sị ajọ mmụọ si n'ime onye anya hapịa ajọ mmụọ hapịa ọkwa eziokwu hmm. yes ọ sịrị ya nwụọ ọ ya nwụọ then who sent you ihe ya amasị emere kedu ihe onye kwesịrị gị na ị nwere ike isi ya nwụọ ọnwụ nwa ọba nshị dị ka gị kụrụ onye gwara gị na ihe nna gị ukwu emewụrọ n'ihi eme ka ọjọọ ka ị na-erisi iwu onwe gị nke ofu nke bụa o nwekwara ebe ọzọ o kwuru na akwụkwọ baịbụl awa nke agha iji yes ọ sị na na ọ fụrụ onye nwa na sị na mmụọ ọjọọ ji ya o wee jụọ ya onye ka ụnụ bụ ha wee sị ya na ha bụ igwe na ha bụ region kere ihe o mere ọ fụrụ na nke a abụrụ nke a na-asị get out a na-asị pụọ ime ihe o ọba gị nụọ udem ọ na onye ahụ unu ji dị ezinụlọ ya mba ngwa unu si n'ime ya pụta banye n'ime igwe ezi maka na ọma na a ga-agbarịrị onwe na ụdị nke jienu mmụọ ọjọọ level jienu abụrụ ka a na-asị gịta maka na ike dị na-akpọ obu ji wee na-egbu agbọ o wee sị ha banye n'ime igwe ezi ihe o ji gwa eji wee gbaa ha onwe abanye n'ime igwe ezi e wee sị na ngwa ngwa ha banye n'ime igwe ezi ha wee nuru wee gaa na mmiri mmiri gbagbuo ha ha abụrụghị ihe aja enwe eziri na abụrụghị ihe aja eji wee gbaa onwe ka mmadụ wee nwere onwe ejegoje chụwa aja na mmiri ọ dị ịghọtara ihe mere ihe a ana m achọ ịkọwara gị na ọbụrụ mmụọ niile enwere mgbugbu eji agba adaka ọbụrụ mmụọ niile ka eji agba ihe so ọ dega ahịa fụ na ụfọdụ ụfọdụ eh, negetiv vibes ị ga-agbarịrị onwe ịnọta ka onye eji nwere onwe ya o nweriri ihe ị ga-enye ọ bụrụ mgbe anyị dịrị ụmụazị o nwere ụmụazị ya afụ ọ na-ebe akwa enwere ike enye ya ego ịfụ na ọ na-etinye ego a n'ọnụ ịchọọ ihe ọzọ n'ihe wee narị ya ego ọ bụrụ na ị narị ya ego ahụ ute ata ejeghị ihe ọbụla obere akwa so onye dị niile ahụ simple esi anyị kwesịrị iji ihe na-eme n'ụwa wee mara ka ihe si eme na mmụọ o nwere onye abatara anyị ndị dibịa ji agba onwe o nwere ihe anyị na-akpọ igbo onwe igbo onwe nwere ike ọ bụrụ onye ọnwụ na-ada n'isi ya onye a na-achọ ịnarụ ndị ya maka iyi nke a ma ọ bụ nke ọzọ ịgba ya onwe ụmụ mmụọ a na-ana ndụ ya inye ha ihe dị ndụ wee sị gbuo laif mgbe gburugboo mgbe ezi dị n'okwu ụkwa <clears throat> sorry mgbe ezi dị n'okwu ụkwa ka m na-agwa gị mgbe ndị gboo na-akpa enunu. <clears throat> ezinụlọ ụlọ ịba na-akpa elulu gịnị bụ elulu maka ụfọdụ nwere ike anụ bụ langweji a enudowu mgbe mmadụ na-akpa ewu na ọkụkọ na ihe ndị ọzọ a na-akpa n'ụlọ ihe eji akpa ya bụ na onwere mmụọ ga-abata n'ezinụlọ ụbọchị achọ igwe mmadụ maka n'ihi na ewu dị maka na ọchọ igwe mmadụ ihe ọ ya achọ ọwụ ihe chọba anụ yes ọ bịazie igwe mmadụ anwa n'anya fụ na ewu dị ihe anụ wee wee ebe kpaa kpaa kpa ewu anwụọ pụta ụtị na-afụ ozu ewu mana mmadụ adị ndụ agbara ha na-agba onwe anyị bụ ndị dibịa na-eme ọ nwere ihe ọ ya bụ onye ya apụta kịta ọ bụ ụlọ ndị otu ndị ọgbanje na-enye nsogbu ihe anyị ga-eme ewu ịgbawa afa jụwa ndị ọgbanje kere ihe a ga-enye ụnụ ka ụnụ hapụ ụja a wee sị gị na a ga-achụpụ aja na aga amawa anyị akwa na eme nka na eme nka iwe ọtụtụ tụtụkọba ihe niile aha gụsịrị anyị enyefa ka obi dị ha mma ịtụtụkọcha ihe niile anwa ije n'ilo kwapụrụ ha enwere ka ọ bụrụ na aja okporo ogologo ụzọ je ha n'ogologo ụzọ ofeke ga-afụ ya na a na-emekasị mana ọ mara na ihe ahụ o were asị a na-emekasị na ihe ọ tụrụ anya bụ nnukwu ibe abụrụ ihe mmụọ chụrụ o nwere ike ọ bụrụ ụmụ kọrịkọrị ihe o nwere ike ọ bụrụ pieces of cloth o nwere ike ọ bụrụ ego ayọrọ o nwere ike ọ bụrụ fanta o nwere ike si lemite you ịnọkịta mgbe ụfọdụ ihe marọ is a mystery to you have you asked yourself ọ bụrụ na m na-akwa ibu uke mma eti mmụọ ya nwere nke ọ ya wee tie ọ bụrụ na mmụọ ya si na ya etinye fanta na ya etinye bred na ya etinye biskiti na ya etinye ego nchi itinye gị ihe na-etinyebe liri isi ego m nwere ike iti igbu 200 mana ihe na-etikarị 500 on a very good day iche ego ahụ abụpụ ya ndị ọgba nje elu ga-abịa rie mana ndị ọgba nje elu nwere ike ha bịa iri ya n'ụdị ha nwere ike isi n'ụdị mmadụ bịa rie ya ha nwekwara ike isi n'ụdị anụmanụ bịa rikwa ya ị na-adọbagha anya ya ị nwere ike ifu onye agha ị na-akpọ onye ara yes onye agha ị na-akpọ onye ọgbanje onye ara ọ dị ihe m ga-ejisi gị akpọ onye ara mụkara ilenene anya rada bụ na ị na-afụta onye ara anwa mana o nwere ịchọ ka ihe eji mana mmụọ fie jegoro na bọs lahụ jide brek ọ bụ na anyị ebido ụlọ ma ọ rigoro those ahụ ahụ izichebe ha na-eri ebuje ha ụlọ mana ha ga-ericha ya karị ndụ ha ya arahụ na bọs stọp chiefo ha adịghị eje ụlọ ọgwụ jere nwa polise ma mana ha adịghị ịbụrọ na onwere mmụọ na-esi ha maka na emere ibe ha na gwụọ ya iri ha na iwe shoda so ihe na-achịkọwarụ gị ijugo onwe gị kedu ka chineke si azụ ha nri ọ nwere nke nwere ike isi kwụsị ebe a wee jụọ ọkịja si ọrịpụta jụọ ọkịja ọ na-aga gịnị ka ọ na-eri ọ na-achọ ife aja dị n'ụzọ ihe njedebe fanta ahụ na o nwere ike ọpụta ebe onye anya bụ fanta ahụ nwa aṅụrị ọchịa ọ gbadogo na onye ọgba nje ibi oje bụrụ ihe ndụ ihe ahụ akwapụta ọkpọrịa onwe ọṅụcha fanta onwe bred dị ya n'ọta onwe 500 ndebere owerie obi aṅụrị akpa ahịa otu ihe na be ọ bụ ebe a na-ego ihe were egoro ihe obi aṅụrị a ka a mgbe ahụ i mere ihe a imego onye nke obi aṅụrị ee eh? wee wee wee setụrụọ ndị ọgba nje na-enye datakpatakala pesin nsogbu mana ị mara na o nwere ihe a na-eji a na-eji ihe wee na-achọ ihe ọ bụrụ ihe a na-emere aya ya ya ya ya ya faya faya elu nwụrụ ọka na ọ bụrụ ihe a na-emere ya ma ya na tinyatawa azụ nke bụ eziokwu ọ bụrụ onye ụlọ ka a na-agbara ọgụrụ mbụ na ụmụ m nwaanyị na-akpọ ndị ọgbanje bụ ndị maara onye a from the world of spirit so they understand that person very well ọ bụrụ ha ka ị ga na-emere ya ya bụrụ ha ka ị ga na-emere ụmụ ihe anyị na-eme ihe ndị ị na-eme na worsen the case I can tell you ọga ọ bụrụ na ọ nwere nwanne gị ndị ọgbanje ọbụna ọ bụrụ na ndị ọgbanje enu a na na-enye nsogbu ọ ga na-ebugharị ya from church to church ọ ga na-aka njọ mark my word ihe emegide tiri finally eme onye a nka nka mmadụ mana ọ bụrụ na ị ga-ekwe ka ị na-anụ onu a jee gbaa afa ma alụ ndị otu ekwesịrị ka ịsatụrụọ e ime the needful ịma the needful the needful mụ na ị ga-achụpụ aja o nwere ndị otu ndị agbakụdoro azụ ndị ekwesịrị ka a chụpụrụ aja ka udo obi dị mana esi na ọka ije mee ọ bụ aha onye nwa nwanne ị ga-ada ebe a nọ nwanne gị aka njọ so okere ihe na-ekwu maka ya ihe na-ekwu maka ya bụ na ọ bụrụ na na-ekwu onye ọgba nje onye ọgbanje ndị a bụ ndị obiọma ndị nwere ọrụ problem ihe niile eweta ọchụpụrụ ha aja ifu na udo obi ga-adị gịnị ka ha na-anakwa n'ihe nwa ife ha na-ana adụrọ mọch maka na ndị a bụ ndị otu nke ọzọkwa awụ ụfọdụ ha ji agba gị ụgwọ wụ na-emebiri gị ihe bụ ka ije n'ihu ọlụ gị ọtụtụ ndị na-afụgasị na-asị na onye ọgbanje na ọ na-ayị ala ndị otu ụfọdụ ụmụnọ maka ihe na ndị otu ya kpọrọ ya ọrụ ya jere ihu ya ọjụ na ọya eje agwekwa ya dịkwa ala ọ bụrụ onye na-eji agba afa na-ajụ ese anyị agwa ya na-akpọkọrọ ha ọrụ gị jee n'ihu ọrụ gị na ọ bụrụ na ijere n'ihu ọrụ gị dịkwa ala ịghọtara ya mgbe a na-etipụ mmadụ ala abụ onye mgbe a chọrọ ime onye a nka nka mmadụ daizi ndị mụ na mma ekwe ekwe na pastọ m nsị o nwere oge onye medoro tu ahụ ọ pụọ na ọga ị na-agba onye a na-eje na ministri na-eje na mountain of fire ị ga na-afụ jụọ onwe gị ọ bụrụ na ọ nwere nwanne gị maọbụ ikwu maọbụ ibe gị nọ n'ụdị ọnọdụ a last ten years and since last ten years ahụ o bidoro ya niile akpọ ya na-eje na si na nkwụ wee fere n'ụkwa na ụdị isi na one ministry wee je na one ministry ọga ga chekie ya before that ten years ruo now is she getting better is he getting better or is getting worse ọga ga ana m agwa na ọ na-eget worse as year goes by Ị ka never solve the problem ti na finally eme ihe nka nka mmadụ onwe ike ipụzi akwa na-akpagharị n'ilo chinabụlụ pụọ ọga ọnụ ka ọsụ ya because of ignorance ụnụ aghọtara ha things work mana ọ a bụ ihe ụna aka akwanyewo mmiri mgbe ọ ka nọ ọkwụọla gịnị ka m na-ekwu maka ya ihe m na-achọ ịkọwara gị bụ na ndị a bụ ndị otu ya ihe ị na-ederewo inye ha ihe ị kwesịrị inye ka onye a nwere onwe ya maka na e nwere ọgbụgba ndụ ya na ha ndị agbalụ na mgbe gburugburu ị mara ọgbụgba ndụ ha gbara na ọ ga na-echukwa ha etu ọ wee nọ n'ụwa o nwere ike mmadụ anọrọ n'otu a na-atụ isusu ma ọ nweta oke ndị onye na ekeri ya o ruzie tọnụ gị ese na ịma atụ nke gị inwe problem so ndị agha anyị na-ekwu ndị ahụ ndị obiọma mana mana ka onye bụ mmadụ na-agbara onye akwa ọcha onye akwa ọcha na-agbara onye bụ mmadụ inu ka ntụrụ ihe nna na-achọ ịkọwara gị bụ n'ọgụ nwa kwesịrị ịma ihe ị kwesịrị ime and ime ha n'ihe a ka udo obi dị gị n'etiti ha na ndị abụrụ ndị ọgbanje abụrụ ndị ọjọọ ka m kụwarị gị amana m asọtụ esetugoro ya kọwara gị ya from the mindset gị nwa si afụta ha asị bụ ọga ọ bụrụ na ị na-alụ onye ọgbanje ee eh, aṅụrị nwe aṅụrị na-eme ihe ị kwesịrị ime na ndị ọgbanje na-ebute lọk ọnwụ na ịmarọ anti ọ bụrụ na iwe onye ọgbanje na gị na ndị ọgbanje gị dị na mma ọ bụrụ na di gị chọọ ịpụ n'ụtụtụ kpọchighi anya azụ ọ bụrụ na ịlọ ọgụrụ di gị jide ya aka kwubie okwu n'isi di gị ka o ji aha ka efu ka letaba ego o ji aha ka ọ fụ ka ihu ọma na-akpụ ya yes ọ bụrụ na ịlọ ọgụ dat man gị na ya bi mana iwe onye ọgbanje weda na iwe onye ọgbanje jide ya aka ọ bụkwa ndị iwu nwoke na iwe onye ọgbanje nwoke nwunye gị chọrọ iji afịa ma ọ na ọ chọrọ ije ịntaviu um, ma ọ jee ebe ahụ ọ na-achọ febọ jide ya aka kwubie okwu kpọkwuo ndị otu si ya this is example n'ịbụ nwaanyị this is my husband i love him so much yọọ ndị otu ya biko chim na mmụọ niile m na ha so biko na di ma gọzie ya mee ka ọ na-apụta mee ka ihe niile rubere ya isi ka nwoke fịa na nwaanyị fịa na ga let favor follow him anti mewe ebere a everyday n'isi ikpe ekpere a ị na-eme ikpe ekpere a 21 days ị ga-afụ na changes ga-ebido favor ga-ebido sobi ya I can tell you you work like magic yes ọ bụghị anaghị lọbụrụ onye anwa gbuo n'obi gị gwa mmụọ gị na ha sosial I loved my husband bless him for me a ga-ebido gọzibi ya na ndị ọgbanje na-ekwere na-agọzi mmadụ maka na ha bụ spiritual forces and ha bụrụ negative beings kama na ọ bụ um, onye agwa ọjụ na ọya ekwe ekwe enwere ike gbanyere ya obere fim ezampụ road safety na afụ ha bụrụ ndị ajọ mmadụ ha bụrụ bad agency mana ihe ha chọrọ ka ọ dịrị gị mma ha chọrọ ka ọ dịrị gị mma mana mgbe ọbụla ha chọrọ ha agba mbọ ka ọ dịrị gị mma ikpe ikpe egwu nkụ jụ na ime edemede atụrụ uru anwa ka e wee nwee harmony na road users ee eh? they will fertilize you mgbe anyị si na ha bụ ajọ mmadụ mana ọ bụrụ na ị kwetara mee ihe a chọrọ ka ime enwe udo obi ifu na their existence is for good so ndị ọgba nje gị no it and no peace ha abụrụ ndị mmesa mana ọ maka n'ihi na ikwere ekwe ka eji chọọ ka maka na ekweghị ekwe na ekwe na ute ekwe na ọkwa eziokwu ọ na ute ekwe na ha ka a chọrọ ka ikwere o mezie gị iwe na afụta ha ndị ajọ ihe nna achịkọwara gị bụ eh, ọga ị na-anụ ọgba nje ịkpachakwara anya sị ka ị na-agbasi ya wuke ịkpachara anya sị ka imegide maka na ọ bụrụ na esi na ọka imegide onye ọgba nje ma ọ ka ime ya ka obi gbaa ya ilu ọga ọ bụrụ na iwe wee ya and gịnwa dị at fault ọ gaghị agbanyere ofi yes ndị otu ya o nwere ike nyewa na onwe ya ịkpasugo iwe ọpụọbere onwe ya akwa obecha akwa ojedi na arahụ ụra mana ndị otu ya ma arahụ ụra maka na anara ofu onye oru azụ na oru niile ka a na-ara azụ so ndị otu ya ama ekwe so ọya ka anyị si gị na adịnọkwa ama ngwụrọ na moto esikwara ka ime onye a ka imegide maka ịmara onye ọgwụ ịmara ihe si ọnya kpatara ya kama arụ nwere ihe bụ intentional ihe ọtụ mmadụ o nwere ihe bụ intentional ma nwee nke ihe wụ by mistake yes nke mmụọ na-eche ka uwe obi so gịnị ka m na-ekwu maka ya ihe m na-ekwu maka ya bụ na ndị ọgba nje abụrụ ndị ọjọọ kama na ọ bụrụ na agụnwa ji aka gị mee onwe gị onye ilo ha denụ gị na ha etirila aka mana ihe m na-achọ ịkụwara gị bụ na na ime emeriwe ọgụ bụ mmụọ you never win the spirit so why opening one front why starting what you cannot finish so onye na-achọ ịkọwara gị ọ bụrụ na iwe onye ọgba nje ịsị na aka ijee e n'ụka ka e ekewa gị na ha eh, na ịchọrọzi ha ihe iji ekwu na ịchọrọzi ha ahụ na ịghọtara ha out is work ị mụrụ na ọha bụ ndị otu ị mụrụ na ọnya ahụ ha bụ spiritual backers and because na ị na-afụta ha ndị the mindset of ndị ụka na ha bụ ndị ọjọọ mana ana m achịkọwara na ndị awụ ya spiritual backbone ndị kwesịrị ka ha kwudoro ụka ide ude so ka bụ ofu na ọwụ n'iwu onye ọgbanje so esizi na na ịchọrọ jiwe onye ọgbanje na ịchọrọ eje ebe ahụ eme deliverance ị na-ekwu etu a maka na ị ghọtara ndị ọgbanje onye ọgbanje a nwere ike ịnọkọta etu a abịa gosi ihe si ya na ihe dị etu a ya eme ma ọ bụ na onye dị etu a ga-enwe ihe mgbu ma na onye dị etu a ya anwụ okwu na ya otu ahụ sokwe ka ọ ya esime gwara akpa ya onye ọgbanye n'ezie eze mana ọ bụrụ ọja na-ekwu na mmụọ ụmụ mmụọ sue na-abịa agwụ ya so mmụọ bụla iji ejije tie ilo n'etiti ya na ụmụ mmụọ sue ịmaa na ị na-achọ ka ị napụ ya ihe o ji dị ebube maka na o nwere ihe onye ọgbanje ji dị ebube o nwere ihe ebe ike so mmụọ bụla iji erujesi ka itinye ilo n'etiti ya na spiritual afọ ya ihe ị na-achọ ime ihe bụ ka ọ bụrụ efuru mmadụ ọ bụrụ nkanka mmadụ so that ka ị napụ ya ike anwa o ji wee bụrụ ike etu a Samson dị mgbe ahụ eji anapụ ya ihe ahụ o ji wee dị ebube onwee showdown so gịnị ka na-ekwu ikwena ka onye ọbụla je na-ebikasị nwa aka nwere ike ọ bụrụ na nwa gị wụdada ndị mmadụ ofeke je na-ebikasị ya aka onye abatara na mgbe ochie ịfụ dada imetụ ya aka n'isi nye ya ego yes eh, mana kịta ahụ ofeke na-eme nwere ike ịmụta ofu ọgbanje kpọrọ ya jekwa ofu ofu onye riri eri na ụdị pastọ ọ na-ebikasị nwa ha aka n'isi for what for ihe ọ na-achọ ime ihe agwụkwọ otu onwe a onye na-achọ ikwu bụ na na ịbụ dada ma ndị dada ma ndị ejima ma ihe niile ahụ ndị ọzọ kwazi ngụ bụ ndị ọgbanje ndị a niile wụ na-emere ha aka ọ bụrụ na ị mụtara ọgbanje ihe ndị ọgbanje na ndị ọgbanje na-agbasapụ aka na-emesara aka ịnọ na aka ịnọ na-agbasapụ aka ị na-eme ya anasara ka obi na-adị ha mma ịfụ na ihe ọma ka na-eme so onye ọgba nje chọrọ ụwa ha na-agbasapụ aka ha bụ ndị etu a ha si enye ka ha si ewetakwa e so n'oyi today isi na mmadụ wee onye ọgba nje na na-eme ihere ọgba nje abụrụ ihe ọjọọ yes ihe na-eme o ji agba nje a bụ ndị mfọsisi suelu mgbe gburugburu ihe jikwara ndị mmadụ jikọ na-agbawa ọgba nje abụ na o nwere ike onye a abịa ụwa ọbịa ụwa anwa ọ bụrụ na emekwatara ya ọfụma ọnwụọ o nwere ike ọbịa nwụọ ọbịakwa ọzọ a sị na ọ na-agba nje na ọ na-agba ochie ochigata ọgba ochie ochigata mana imetụ ya ọfụma mana imetụ ya ọfụma ọnwụ na ọbịa ọnọlụ mana ọnwụ na ọnụdo na ọbịara eme nke emekwata ọnụ ọgba iwe onwe a na-agbụ ya ọgba nje na ọ na-awụ ụfọdụ na-awụzi amụ onye anyị e nwere kenye ya mak ma ọsọ dị larat bọdete ndị bụdo ebe a bụ na ọ bụrụ na onye nwụta ọnwụ na ịmụtara ọgba nje na ịmụtara nwa ọhụ na ọgbanje ma ebi na-amụrụ ya mgbe ibie n'afọ a na-agwa gị na nwunye na-achịkwa eme ụwa ọgbanje ma ọ nọọ nke dị a anti ịmụta nwa ịkpọ ya jee n'ebe ndị ụka nọ ka a na-ebikasị ya aka n'isi na ọ bụrụ na onye ọbụla ga-eme dedikeshọn let that person bụrụ onye ọgbanje fụ na nwa na o nwere ife ga-eme ya yes mana mgbe ịgba ọrịa ọ bụrụ na ị mụtara ụdị nwa na-etu anwa aha ịmụ ndị ọgba ka ya akpọtara ya ọgbanye agbanye pastọ gbanye pastọ pastọ bikasịa ya aka fekasịa ya etekasịa ihe na ahịrị nwatakịrị a na-aya sa ahụ mana ihe na-achọ ịgwa gị bụ gị nwụrụ nna ya mụtara nwa ga ewuru nwa dediketi ya because of your land then after that merie saraka enwere ike si na ahụ na ahịhịa na ọ bụrụ oge isi ọwụwa ọ bụrụ oge ahụ ọkụ ịgwara ga eju ụlọ wee ncha ihe ọgwụ ekwesịrị inye ya na ahụ ọkụ na-eme nwanne na-emesara aka egorogoro emere esa aka egorogoro emere esara aka ị na-eme ya na-etu efu na ị na-enyezi ya ọgwụ na ahụ ya gara anabata ya aha ma ọ bụ ịkpọrọ ya je na-efu ofe ka a na-ebikasị ya aka nwee ike imegide etu a nwatakịrị agara ejewala ọ bụrụ ya dị so mana ihe nnachi gwa na ọgbanje bụ blesin ee ndị ọgbanje onye nje nwee aṅụrị n'isi gị kwuo okwu ọma n'isi gị ihe ọma ga so ọ bụrụ ihe dị na so n'ote a today na ọgbanje abụrụ ihe ọjọọ ndị ọgbanje abụrụ ndị ihe ọjọọ ndị ọgbanje simple means onye nwere ndị otu spiritual forces and those spiritual forces ya bụ for good and those spiritual forces anwa mere onye ahụ o ji dị ebube maka na spiritual forces ya ụpakpụ onye and maka na spiritual forces ya ga-abụ ndị na-alụrụ ya ọrụ ọha bụ ndị ọ na-ese ndị ọha bụ ndị na-abụ ihe ọ bụla ọ chọrọ ka o mee etinye aka na ya fụ na ihe a gara ọfụma ọnya kpatara na onye ọgba nje bịa gbaa agha aka afịa ị ga-ele afịa onye ọgba nje ọ ndị otu ya ma ndị agha na-esu ya ụmụ a na obi aṅụrịsị na ya agbagha aka afịa na iyele afịa tata iyele afịa maka ndị otu ọgba nje ya ga na-akpọta kọstọmas na so bido tata ịfụta na ọgba nje asị egwu ọ na ị mụtara ọgba nje na-emesara aka ọ bụrụ na iwe onye ọgba nje na-emesara aka mgbe ị na-eme ihe ụzọ ndị otu ga na-enwere obi aṅụrị na-ewetara ihe ọma maka givers na lack ka nkwụsị ebe a ị nwee ajụjụ na nkwụsị a send alụ meseji na whatsapp yes send a message na whatsapp 0813 8243 871 i repeat 0813 8243 871 n'aha chukwu okike nke pụrụ ime ihe niile ekwubie m okwu ọfọ n'isi ndị niile sonyela anyị na aja ọnwa nọvemba na ndị ka ya esonye esonye na-agụkwazị ọfọ n'isi friends of the temple and children of the temple na n'isi ndị niile ihe anyị na-eme na amasị ndị na-agwa ndị mmadụ maka eziokwu tv ndị na-eshi awa link na soshal midia a sị m na aha Chukwu Okike nke ime ihe niile ka ọ meela ụlọ a sị m na akịkịka ya mụ na jijiji ya mụ na onye echecha ihe ọjọọ ya ebu na onye agha eme onwe ihe ọma ga-emela ụlọ n'aha Chukwu Okike nke ime ihe niile onye ike niile siri aka ya bịa ya gazie ka ọ dịkwa echi niile n'oge awa nke eziokwu daalụnụ ndị enyi m ndị metara onwe m ndị soshal midia ọ bụrụkwa na o nwere meseji chọrọ isendịrị m privately na my private whatsapp nọmba ọ ga-abụ weli meseji only 0805 7837672 I repeat 0805 7837672 ya ga ofo